ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe nke ikpeazụ a m ga-akọ bụ ihe gbasara nwatakịrị nwa agbọghọ a na-akpọ nwa aka dị n'ụkpọrọ nsị gịnị aka dị n'ụkpọrọ o nwere otu nwatakịrị amụrụ n'otu obodo aha ya bụ aka dị n'ụkpọrọ nwata nwaanyị a mara mma nke ukwuu nke mere ka mmadụ ọbụla hụ ya n'anya ma n'obodo ya ma n'obodo ndị dị ha nso mgbe o toruru ego akwụkwọ nwaka dị n'ụkpọrọ malitere gaba ụlọ akwụkwọ n'ihi mma nwatakịrị a ọtụtụ ezinụlọ nwere mmasị n'ebe ọ nọ ụfọdụ bikwa n'obi na ọ ga-abụ nwunye nwa ha Nwa dị n'okpọrọ na-eme nke ọma n'ụlọ akwụkwọ na-eritekwa ihe nrita na-asọrọma mpi ọbụla ndị ụlọ akwụkwọ ha na-eme ọ na-anọchitekwa anya ụlọ akwụkwọ ha na-asọrọma mpi ha na ndị ọzọ na-enwe nke a mere ka ndị nkụzi ha hụ ya n'anya nke ukwuu otu ụbọchị otu nwoke na nwa ya nwoke bụrụ mmanya bịa na be nna nwaka dị n'ụkpọrọ gwa ya na ha chọrọ ịlụ nwa ya nwaanyị n'ihi oge mgbe ahụ nwatakịrị anaghị enwe ọnụ ịsị aga m alụ ma ọ bụ agaghị m alụ ma nna nwaka dị n'ụkpọrọ kwetara na ha ga-alụ ya ma ha kpebiri na ọ ga-abụ ma ọ gụsịa akwụkwọ ya ezinụlọ abụọ ndị a wee nwee nkwekọrịta nwaka dị n'ụkpọrọ wee malite na-agawa akwụkwọ ọ gụgidere wee rue na klaasị nke anọ mgbe ahụ ka o nwere otu ememe nke ndị obodo ha ga-eme nke e kwuru sị na nwa agbọghọ ọ ọbụla ga-ejikere onwe ya nke ọma wee bịa n'ememe ahụ ka ụbọchị ahụ ruru ndị mmadụ niile malitere na-apụta ka ha niile nọ n'ọgbọ nwaka dị n'ụkpọrọ wee bata n'ụdị pụrụ iche o jikere nke ọma nwa ya niile wee pụta nke mere na ndị mmadụ nọ ebe ahụ malitere kụwara ya aka ka ọ na-abata ka nwaka dị n'ụkpọrọ si maa mma ka o si gbaa egwu na ka o si kele ndị mmadụ ekele mere ka eze obodo ahụ wee kwee nkwa sị na ụbọchị ọbụla nwa agbọghọbịa ga-alụ di na ya ga-anọ ya ka ọ galụlụ ka ọ gụlụrụ na klaasị nke isii nna ya gwara ya na oge eruela mgbe ọ ga-ala na be di ya ọ fọdụrụ otu izu ụka ka ọ laa na be di ya ma ihe ọjọọ mere ya ka ya na ụmụ agbọghọ ibe ya gara ịkpata nkụ n'ọhịa nwaka dị n'ụkpọrọ ọhụrụ ero na ukwu ụkwa mgbe ọ gara ka o fota ero ahụ isi ụkwa wee dagbue ya ha wee were iwe were mkpọrọ mawa ụkwa ahụ akịka ata mkpọrọ ahụ ọkụkọ ata akịka ahụ egbe eburu ọkụkọ ahụ egbe agba egbe ahụ ọkụ ere ji egbe ahụ mmiri emenyu ọkụ ahụ ehi aṅụọ mmiri ahụ mmadụ egbu ehi ahụ ụzọ akpụọ mmadụ ahụ chukwu ewere ụzọ ahụ ụnụ ga na-ekwere m oo nwa aka dị n'ụkpọrọ dịka esi na-agụ ya otu a n'egwu gịnị mere nwa aka dị n'ụkpọrọ oo nwa aka dị n'ụkpọrọ ụkwa dagburu nwa aka dị n'ụkpọrọ ka ọ gara mfotero n'ụkwa oo nwa aka dị n'ụkpọrọ gịnị mere ụkwa ahụ o oo nwaaka dị n'ụkpọrọ mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu nwaaka dị n'ụkpọrọ ka ọ gara mfotero n'ụkwa oo nwaaka dị n'ụkpọrọ gịnị mere mkpọrọ ahụ wee oo nwaaka dị n'ụkpọrọ akịka tara mkpọrọ mkpọrọ mere gị gịnị mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu nwaaka dị n'ụkpọrọ ka ọ gara mfotero n'ụkwa oo nwaaka dị n'ụkpọrọ gịnị mere akịka ahụ oo oo nwa aka dị n'ụkpọrọ ọkụkọ tala akịka akịka mere gị na akịka tara mkpọrọ mkpọrọ mere gị na mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu nwa aka dị n'ụkpọrọ ọkụ gara mfotero n'ụkwa oo nwa aka dị n'ụkpọrọ gịnị mere ọkụkọ ahụ oo aka dị n'ụkpọrọ egbe ebula ọkụkọ ọkụkọ mere gị na ọkụkọ tala akịka akịka mere gị na akịka tara mkpọrọ mkpọrọ mere gị na mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu aka dị n'ụkpọrọ ka ọ gara mfotero n'ụkwa oo aka dị n'ụkpọrọ gịnị mere egbe ahụ oo aka dị n'ụkpọrọ egbe gbara egbe egbe buru ọkụkọ ọkụkọ tere gị na ọkụkọ tara akịka akịka mere gị na akịka tara mkpọrọ mkpọrọ mere gị na mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu nwaaka dị n'ụkpọrọ ọ gara m foto ero n'ụkwa dị n'ụkpọrọ gịnị mere egbe ahụ o nwaaka dị n'ụkpọrọ ka ule jiri egbe egbe mere gịnị egbe gbara egbe egbe mere gịnị egbe buru ọkụkọ ọkụkọ mere gịnị ọkụkọ tara akịka akịka mere gịnị akịka tara mkpọrọ mkpọrọ mere gịnị mkpọrọ mawara ụkwa ụkwa mere gịnị ụkwa adabụ nwaaka dị n'ụkpọrọ ka ọ gara m foto ero n'ụkwa o nwaaka dị n'ụkpọrọ gịnị mere ọkụ ahụ o nwaaka dị n'ụkpọrọ mmiri menyụrụ ọkụ ọkụ mere gịnị ọkụ e jiri egbe egbe mere gị na egbe gbara egbe egbe mere gị na egbe eburu ọkụkọ ọkụkọ mere gị na ọkụkọ tala akịka akịka mere gị na akịka tala mkpọrọ mkpọrọ mere gị na mkpọrọ mawara kwa ụkwa mere gị na ụkwa dagburu nwa aka dị na ụkpọrọ ka gara mfote ero na ụkwa o nwa aka dị na ụkpọrọ gịnị mere mmiri ahụ o oo nwaaka dị n'ụkpọrọ ehi ṅụrụ mmiri mmiri mere gị na mmiri menyụrụ ọkụ ọkụ mere gị na ọkụ ụre jiri egbe egbe mere gị na egbe gbara egbe egbe mere gị na egbe ebulu ọkụkọ ọkụkọ mere gị na ọkụkọ tara akịka akịka mere gị na akịka tara mkpọrọ mkpọrọ mere gị na mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu nwaaka dị n'ụkpọrọ ka ọ gara mfote ero n'ụkwa oo nwaaka dị n'ụkpọrọ gịnị mere mmiri ahụ ehi ahụ oo nwaaka dị n'ụkpọrọ mmadụ gburu ehi ehi mere gị na ehi ṅụrụ mmiri mmiri mere gị na mmiri menyụrụ ọkụ ọkụ mere gị na Ọkụ ule jiri egbe egbe mere gịnị egbe gbara egbe egbe mere gịnị egbe eburu ọkụkọ ọkụkọ mere gịnị ọkụkọ tara akịka akịka mere gịnị akịka tara mkpọrọ mkpọrọ mere gịnị mkpọrọ mawara ụkwa ụkwa mere gịnị ụkwa dagburu nwa aka dị n'ụkpọrọ ka ọ gara mfotero n'ụkwa O nwa aka dị n'ụkpọrọ gịnị mere mmadụ ahụ o nwa aka dị n'ụkpọrọ ụzọ ụkpụrụ mmadụ mmadụ mere gịnị mmadụ gburu ehi ehi mere gịnị ehi ṅụrụ mmiri mmiri mere gịnị mmiri menyụrụ ọkụ ọkụ mere gịnị ọkụ lejiri egbe egbe mere na egbe gbara egbe egbe mere na egbe eburu ọkụkọ ọkụkọ ọkụkọ mere gị na ọkụkọ akịka akịka mere gị na akịka tara mkpọrọ mkpọrọ mere gị mkpọrọ mawara ụkwa ụkwa mere gị na ụkwa dagburu nwa aka dị n'ụkpọrọ ka ọ gara mkpụta ero n'ụkwa o nwa aka dị n'ụkpọrọ gịnị mere ụzọ ahụ o nwa aka dị n'ụkpọrọ chukwu kere ụzọ ụzọ kpụrụ mmadụ mmadụ gburu ehi ehi ṅụrụ mmiri mmiri menyụrụ ọkụ ọkụ rere egbe egbe gbara egbe egbe buru ọkụkọ ọkụkọ tara akịka akịka tara mkpọrọ mkpọrọ mawara ụkwa ụkwa dagburu nwa aka dị n'ụkpọrọ ka ọ gara foto ero n'ụkwa o nwaka dị n'ụkpọrọ gịnị mere chukwu ahụ o aka dị n'ụkpọrọ chukwu karịrị ihe niile o aka dị n'ụkpọrọ otu a ka o siri gaa chineke bụ ya kere ihe niile o nweghị onye kere chukwu kama chukwu kere ihe niile ifochakpi wa Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com.